Ọtụtụ ọma, Igbo ndị nwe m na ndị nwe. Aka m bụkwa nwanne unu nwaanyị, Oriakụ Ọnachukwu Akujiobisi Shalom. N'ụbọchị taa, ihe m na-ewetara unu bụ ihe gbasara ọjị. Ọjị, na n'ala Igbo. enwere ihe ndị buru ibu anyị na-aga ịmụ maka ọjị a gbasara ọjị a n'ụbọchị taa. Gịnị bụ ọjị? Ọjị pụtara kola nut n'olu Bekee. Ọjị bụ mkpụrụ osisi dị mkpa n'ala Igbo. Igbo na-asị na ọ bụ ya bụ mkpụrụ osisi mbụ Chukwu kere n'ala Igbo. Maka nke a, Igbo na-asị na ọjị bụ ndụ, ọjị bụ ọganiru, ọjị bụ ihe ọma niile dị iche iche. Ọjị bara nnukwu uru. abịakwa ọzọ ọjị a na-asị na ọjị pụtara ọjị ya bụ oji omenala jikọtara Igbo niile ọnụ ọ bụ omenala ji bụ jikọtara ị bụ Igbo niile ọnụ ọjị oji omenala jikọtara Igbo niile ọnụ n'ihi na Igbo na-asọpụrụ ọjị Awụsa na atọ ọjị ama dịka ndị na atọ ọjị Yoruba na-akụ ọjị ama Yoruba dịka ndị na-akụ ọjị ọfụma ọfụma mana ọ bụ ndị Igbo na-asọpụrụ ọjị ndị Igbo ma otu esi agụ ọjị ndị Igbo na-eme omenala nọ n'ọjị ndị Igbo were ọjị dịka mkpụrụ osisi kacha dị mkpa n'ala Igbo enwere nsọ dị iche iche ọjị na-asọ tupu awa ọjị a na-agọ ọjị ị ga-agọrọ ire ọjị ịga ọjị bụ ikpere ọjị ekpere ikpe ekpere ndị so n'ọjị tupu awaa ya tupu ata ọjị a na-agọ ọjị onye ga-agọkwa n'ọjị a bụ onye kacha bụrụ okenye n'etiti maọbụ n'ọgbakọ ọbụla n'ọnụ bekee the eldest must be the one to pray before you can cut and share the kola nut. onye na-agba ọjị a bụ onye okenye a na-ekpe ụfọdụ ekpere ndị dịka ọjị bụ ndụ onye wetara ọjị wetara ihe ọma a na-ekwukwa ihe ndị dịka egbe bere ugo ebere nke si ibe ya ebe na-egosi ebe ọ ga-ebe ha na-ekwukwa ihe ndị dịka ọjị bụ ọganiru ọjị ụlọ okwu ebe o si ka m gaa n'iru nwanyị adịghị awa ọjị nwanyị adịghị agọkwa n'ọjị nwanyị a ga-etinyekwa n'aka n'ọkwa ọjị ee were ọjị kama nwoke nwere ike ji aka ya tinye aka n'ọkwa ọjị nye ya ọjị mana ya nwa bụ nwaanyị agaghị etinye aka ya n'ọkwa ọjị ọ gaghị awa ọjị ọ gakwa na-aga ọjị onwe otu onye ọbịa si wee bịa n'ezinụlọ ha ọ ga-aga bupụtara di ya ọjị makwa di ya eji aka ya gaa buru ọjị ebe ọjị ha na-anọ wee nye onye okenye nọ n'etiti ha ọ bụrụ na onye ọbịa ahụ nwe onye okenye onye onye okenye ahụ onye okenye wee gọọ ọjị ahụ tupu awaa ya a ga-enye onye mebi onye kacha bụrụ nwata n'etiti ha awa dị ọjị mana onye kacha bụrụ nwata ga-abụkwa nwoke o ọwa dị ọjị kesaa ya akwa na-aghọta ihe m na-ekwu ọjị bara kee uru ọjị bara ọjị bara uru dị iche iche a na-eji ọjị anabata ọbịa ọbịa bịa be gị na ezinụlọ gị ma ọ na ọgbakọ ọbụla ihe ị na-eme ọ bụ ọjị ka ị ga-eji wee nabata ọbịa gosi ha na n'obi obi gị na ị nabatara ha a na-eji ọjị alụ nwaanyị a na-eji ọjị agba ndụ a na-eji ọjị akwa ozu a na-eji ọjị eme omenala dị iche iche ọ ga-agụta a ga-agụta ihe buru ibu ndị a na-eji ọjị eme m na e nwere omenala Igbo a na-eme ahapụ iji ọjị ọjị ka a ga-eji wee gosita na ọbịa bịara ebe ahụ ụnụ nabatara ha wee mee ka ihe gaa n'iru Oji ka a na-eji wee mepee mmemme onye tọọ ọjị ata ọjị ihu asaa ata ọjị mmemme ebi ndị e nwere Nke mbụ, ọjị Yoruba. Nke abụọ, ọjị Awụsa bụ nke a na-akpọ ọjị Goro, Nke atọ, ọjị Igbo. Ọjị Igbo na-agba site n'atọ ruo asaa Ọjị Awụsa ma ọ bụ ọjị a na-akpọ ọjị na-agba abụọ. Ndị Igbo anaghị ata ya. Ọjị Nke na-agba ụfụ bụ ọjị a na-akpọ ọjị ogbìì ọjị ogbii a na ata ya ata ọ bụ ọjị ndị mmụọ ọ ya bụ ọjị gbara ụfụ ndị Igbo a na-ata ya ata ọ bụ ọjị ogbìì ànaghị ata ya ata a na-elufu ya elufu, ọ maka ndị mmụọ o kwesịghị ka mmadụ taa ya n'ihi na ọ gbara ụfụ ọ bụ ọjị Nke ọzọ bụ ọjị gbara abụọ. Ọjị gbara abụọ bụ ọjị igworo. Ọjị ndị Awụsa na-agbakarị abụọ, ọjị igworo. Ọjị Igbo anaghị agba abụọ. Ọjị ọbụla bụ ọjị Igbo anaghị agba abụọ. Ọjị igworo bụ nke na-agbakarị abụọ. Ọ ndị Awụsa n'ala Awụsa ka ị ga-enweta nke a. Nke a na-achakarị n'okwu Bekee ihe a na-akpọ yelo edo, edo edo. yellow or um ka anyị gakwa n'iru ọjị igbo ọjị igbo na-agba site na atọ ruo asaa ọjị gbara atọ bụ ọjị ike ọjị nga. ọjị ugo ọ bụ ezigbo ọjị ọ na-egosipụta ike a na-enyekarị ya ndị ndị chiri echichi ndị kpara ike ndị siri ike maka na ọ bụ ọjị ugo ọ bụ ọjị ọma den ọjị gbakwa na ọjị gbara nnọ bụ ọjị na-egosipụta ọganihu ihe ọma obi aṅụrị ọ na-egosipụtakwa ahịa nnọ dị n'ala Igbo ya bụ Eke Orie Afọ na Nkwọ ọjị gbara nnọọ na-egosipụta udo ọ ya bụ ezi ọjị ezigbo ọjị a na-ya bụ ezi ọjị na-egosipụta ọganihu ihe ọma na ihe ndị ọzọ niile mara mma ọjị gbara ise ọjị gbara ise na-egosipụta ọmụmụ nke ndị bekee na-akpọ riprodọkshọn abịa n'ọgbakọ onye mụrụ oke ụmụ onye mụrụ ọtụtụ ụmụ ka a na-enye ọjị a ma ọbụkwa na onye na-ekpe ekpere ka ọ mụta ụmụ ọ bụ ọjị ọmụmụ ọ na-egosipụta ọjị ọmụmụ (reproduction). Nke ọzọ bụ ọjị gbara isii. Ọjị gbara isii bụ ọjị ndị mmadụ na ndị mmụọ. Ị ya bụ ọjị, nke kacha dị ntakịrị n'ime ha ị ga-elufu ya, ị gaghị ata ya. Ilufuo ya ọ bụ na ya ndị mmụọ, a na-akpọ ya ọjị ndị mmụọ na ndị mmadụ (ọjị gbara isii). Ị ga-ata ise ma lufuo nke kacha dị ntakịrị, nke ahụ gbara isii ọjị gbara asaa ọjị gbara asaa na-arakarị ahịa inweta mana inweta ya ọ pụtara ngọzi buru ibu ihe ọma rie nne n'onu bekee multiples doubles of blessings ihe ọma buru ibu ihe ọma niile nke mmadụ na-achọ nke karịrị akarị nke buru ibu ọ ya ka ọ ha m n'ọnụ chetakwa na ọjị bụ mkpụrụ osisi bara uru kacha dị mkpa n'ala Igbo ndị Igbo a na eji ya egwu egwu. Ngwa echefuna na abụ m nwanne unu nwaanyị Ụnachukwu (C-Shalom). Biko gaa Biko gaa n'ala ugbua n'ala ihe onyonyo anyị na-ele ebe ahụ edere dere bịara m aka na subscribe, share and like. Bikonu ka m kwuo ya n'olu bekee. plis subscribe to my YouTube channel, share and like. I will continue to bring you so many things in Igbo language. Igbo amaka, Igbo dioto, ụtọ.